Matiu isi nke iri na iteghete o rue mgbe Jizọs kwubiri okwu ndị a o si na Galili zọlie bịa n'oke ala Judia n'ofe Jọdan oke igwe mmadụ wee soo ya wee mee ka arụ ha dị ike n'ebe ahụ ndị Farisii wee bịakute ya na-anwa ya sị o ziri ezi iwu ka nwoke rapụ nwunye ya n'ihi ihe niile ọbụla o wee zaa sị unu agụghị na onye kere ha site na mmalite mere ha nwoke na nwanyị wee sị n'ihi nke a ka nwoke ga-arapụ nna ya na nne ya rapara na-arụ nwunye ya ha abụọ ewee ghọọ otu anụ arụ ya mere ha abụghịkwa mmadụ abụọ ọzọ kama ọ bụ otu anụ arụ ya mere ihe Chineke kekọtara mmadụ atọsala ha si ya gịnịkwa ka Mozis ji nye iwu inye akwụkwọ nkewa na ịrapụ ya ọ si ha ọ bụ n'ihi obi etili unu ka Mozis kwere ka unu rapụ nwunye unu ma site na mmalite adịghị eme otu a ma m unu onye ọbụla nke ga-arapụ nwunye ya ma ọ bụghị n'ihi ịkwa iko lụrụkwa nwunye ọzọ ọ na-akwa iko onye nke ga-alụ nwaanyị ahụ mgbe a rapụworo ya na-akwakwa iko ndị na-eso ụzọ ya sị ya ọ bụrụ na okwu dị otu a n'etiti nwoke na nwunye ya ọ baghị uru ịlụ nwunye ma ọ sịrị ha ọ bụghị mmadụ niile na-anagide okwu a kama ọ bụ ndị enyeworo ya n'ihi na ndị onozi dị ndị a mụrụ otu a site n'afọ nne ha ndị onozi dịkwa ndị e mere onozi site n'aka mmadụ ndị onozi dịkwa ndị mere onwe ha onozi n'ihi alaeze eluigwe onye pụrụ ịnagide ya ya nagide mgbe ahụ ekutere ya ụmụntakịrị ka o wee bikwasị ha aka ya abụọ kpekwa ekpere ma ndị na-eso ụzọ ya bara ha mba ma Jizọs sịrị kweenụ ka ụmụntakịrị bịakute m unu egbochikwala ha n'ihi na alaeze eluigwe bụ nke ndị dị otu a wee bikwasị ha aka ya abụọ si n'ebe ahụ pụọ ma lee otu onye bịakutere ya sị onye ozizi ọ bụ ezie gịnị ka m ga-eme ka m wee nwee ndụ ebighị ebi ma ọ sịrị ya gịnị mere ị na-ajụ m ajụjụ banyere nke bụ ezi ihe otu onye dị nke bụ ezi onye ma ọ bụrụ na ị na-achọ ịba n'ime ndụ ahụ debe ihe niile e nyere n'iwu ọ sị ya ole Jizọs wee sị egbula mmadụ akwala iko ezula ori agbala ama ụgha sọpụrụ nna gị na nne gị na hụ onye agbata obi gị n'anya dịka onwe gị nwokorobịa ahụ sị ya ihe ndị a niile ka m rịbara ama gịnị fọdụrụ ọzọ ime Jizọs sịrị ya ọ bụrụ na ị na-achọ ka ị zuo oke laba ree ihe niile ị nwere nye ndị ogbenye ị ga-enwekwa akụ n'eluigwe bịakwa so m ma mgbe nwaokorobịa ahụ nụrụ okwu a ọ lara na mwụta n'ihi na ọ bụ onye nwere ihe ri nne Jizọs wee sị ndị na-eso ụzọ ya n'ezie asị m unu ọ dịrị ọgaranya ike ịba n'ala eze eluigwe ọzọkwa asị m unu ọ dịkarịrị kamel mfe ịgabiga n'anya agịga karịa ọgaranya ịba n'ala eze chineke ma mgbe ndị na-eso ụzọ ya nụrụ ya ibube nwụrụ ha n'arụrụ nne ha sị onye kwa ka a pụrụ ịzọpụta ma jizọs lere ha anya sị ha n'ebe mmadụ nọ nke a bụ ihe a na-apụghị ime ma a pụrụ ime ihe niile n'ebe Chineke nọ mgbe ahụ pete zara sị ya lee anyị onwe anyị rapụrụ ihe niile wee soo gị gịnịkwa ka anyị ga-enwe Jizọs wee sị ha n'ezie asị m unu na unu onwe unu ndị soro m n'ime ọzọ ahụ mgbe ọbụla nwa nke mmadụ ga-anọkwasị n'oche eze nke ebube ya unu onwe unu ga-anọkwasịkwa n'oche eze iri na abụọ na-ekpe ebo iri na abụọ nke Izrel ikpe ọzọ onye ọbụla nke rapụrụ ụlọ ma ọ bụ ụmụnne ndị ikom ma ọ bụ ụmụnne ndị inyom ma ọ bụ nna ma ọ bụ nne ma ọ bụ ụmụ ma ọ bụ ubi n'ihi aha m ọ ga-anata ọgụ ise ọgụ ise ketakwa ndụ ebighị ebi ma ọtụtụ ndị bụ ụzọ ga-abụ ndị ikpeazụ ndị ikpeazụ ga-abụkwa ndị bụ ụzọ